ụmụnne n'ime chineke ka ọ mara n'udo nke chineke nkechasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị em abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ozi ọma na-abịara unu site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu nsụka site n'ime akala nke naijiria n'ime ologo eru nke dị n'ime Ibadan n'ime Oyo steeti ka ozi ọma si eru nso n'ogodo ugbu a ka Chineke were ebere n'afọ nwa ya mee ka udo ya na amara ya na nghọta ya na ngozi ya bara anyị ụba n'ogodo ugbu a n'ihi Jizọs Kraịst bụ onye nwanyị anyị na ega n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mee ntụgharị uche a ga-eleba anya na akwụkwọ nsọ nke chineke dịka ihe emere na ụbọchị ndị eze nke mbụ ihe e mere nke mbụ isi iri na abụọ ga-agụ amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri atọ na asatọ ihe emere nke mbụ isi nke iri na abụọ amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri atọ na asatọ n'ihi na mgbe ahụ ha bekwutere David kwa ụbọchị inyere ya aka ruo mgbe ọ bụ ọmụma ụlọ ukwu aka ọmụma ụlọ ukwu Chineke isi nke iri atọ na asatọ ndị a niile bụ ndị ikom agha ndị na-edo agha n'usoro were ubi zuru oke bịaruo hibron ime david eze israel niile ọzọkwa ndị israel niile nke fọdụrụ were otu ubi ime david eze ka chineke were ebere n'afọ ma ya gozie okwu nke ka onye anyị nghọta nyekwana anyị ngọzi pụrụ iche ka ndụ anyị nwee mgbanwe dịka n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru ihe anyị ga-eji wee isi okwu ga-abụ ndị enyemaka ọzọ ndị enyemaka chineke bụ chineke nke mazuru ihe niile chineke nke ezi omume chineke nke udo chineke nke obi ebere chineke nke amara o jupụtara na ntụkwasị obi ọ maara ihe bụ mkpa mmadụ ọ maara echiche mmadụ niile ọ makwanye ebe mmadụ si nwee mkpa marakwa ebe enyemaka mmadụ ga esi abịa o wee na-anọdị n'ebe dị ukwuu wee na-elekọta mmadụ niile anya ihe dị iche iche ka ọ na-emere ndị nke na ebekwute anyị site n'ụzọ niile dịka o si wee mmasị n'ebe ọ nọ ka o si enyere mmadụ aka ọ ga-enyere gị aka site na ndị ezinụlọ gị site na ndị obodo gị site na ndị tụbara anya site na ndị tụbara anya n'ihi na amamihe karịsịa amamihe mmadụ niile onwe ike na-ele anya na enyemaka nwere ike isi n'ugwu bịa o si na mgbadanye nye onye na-ele anya na onwere ike isi na nwanne bịa nwekere si na ndị iro wee nye gị n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara ọsị na akwụkwọ ilu isi nke iri na isii na amaokwu nke asaa ọsị na ọ bụ na ụzọ nke mmadụ zie ezie n'anya chineke na ọ ga-eme ọbụnadị ndị ire ka ha nwee udo n'ebe ka anya na ha nwee udo n'ebe ọnụ n'ihi nke a abịala anya ebe anyị gụpụtara efu na ibisi n'isi nke mbụ na amaokwu nke mbụ wee gụrụ agbaghatawa efu na mgbe pọl nwụsịrị sọl bụ eze izrel nke mbụ nwụsịrị na david na n'ebe zoro ezo n'ebe dị anya ọ bụghị obodo n'oche eze nke israel niile mana ndị mmadụ na-abịakwute n'ihi na ha matara na chineke emewu ya eze n'ihi na ha afụgo ọpụpụ ya na mbata ya niile fụ na onye abụọ ezigbote onye ndu ha nke edu ha ruo na nkwa ebe nke chineke nyere ha bụkwa onye ya bụ ha mee eze o mee dịka ha si wee chọọ na dịka chineke si wee chọọ ndị mmadụ wee si n'ebe dị iche iche wee na-agba ya okirikiri wee na-abịakwute ya chineke wee wulie obi ha n'ebe niile ha nọ enwere ndị na-eme ihe ọka enwe ndị na-alụ ọlụ dị iche iche nwekwanye ndị agha na ndị enyemaka pụrụ iche iche akwụkwọ nsọ mere ka anyị na ndị a niile wee na-abịakwute david na nsọtụ niile nke obodo ha iji wee ka ha bụrụ ya onye enyemaka ha wee si n'ebe dị iche iche wee na-abịakwute david ha erubere ya isi wee na-aṅa ntị n'ihe ọ na-ekwu gịnị kpatara nke a ihe a bụ chineke bụ onye wuliri mmụọ ha chineke bụ onye wuliri obi ha ha wee bịaruo nso na ebe dị iche iche wee bịaruo na hibron iji wee mee david eze israel niile ọsọ ọzọkwa ndị izrel niile nke fọdụrụ nne wee were otu obi ime david eze ha were otu obi wee bịa ha ejighị aghụghọ bịa ha ejighịkwanye nkọcha ma mkpagbu wee bịa ọ sị na ha were otu obi nke ziri ezi akọ na uche mmadụ na otu obi n'ihe niile bụ chineke na-edozi ihe ndị a niile akwa nsọ mere ka ya nweta sị na obi mmadụ gbagọrọ agbagọ ọ dịghị onye ọbụla pụrụ ịchọpụta ịdị n'obi mmadụ mana chineke kpaliri mmụọ ndị a niile ha wee site n'ebe dị iche iche wee bịarute david nso iji wee mee gịnị iji wee nyere ya aka iji wee fụ na nkwa nke chineke kwere ndị ya ga-abịa na mmezu site n'aka david wee were otu obi wee bịara inyere david aka enyemaka dị ka anyị si wee ghọta na-esi n'ebe dị iche iche were abịa n'ihi na chineke bụ onye enyemaka enyemaka ọkọrọ gị nwanne m nwoke na nwanne m nwanyị gị onye na-ege ntị n'okwu a gị onye chineke mere ka ị na-alụ okwu nke n'ogede ụwa ọ bụ na enyemaka kọrọ gị mata na enyemaka anaghị esi n'aka mmadụ abịa nne nke chineke ma ndị nke chineke awụlighị mmụọ ha ụfọdụ na-achọ enyemaka n'ebe enyemaka na-adịrọ ụfọdụ na-ele anya dị ka na onye nke a pụrụ inyere ha aka nwanne nke a pụrụ inyere ha aka nwanna ha nke a pụrụ inyere ha aka ma onye ọchịchị nke a pụrụ inyere ha aka ma onye ahapụghị ime ha si ah, na onye agbara ajọ na onwere ajọ obi mba ọ bụrụ etu ahụ akwụkwọ nsọ ka anyị mata sị na obi eze dị chineke n'aka na ọ na-akpagharị ha dịka esi osimiri mmiri si na-erugharị iyi ebu ụzọ chọọ ihu chineke ọ bụrụ na ịchọta ihu chineke efu na chineke jee nye ya enyemaka n'ebe na-atụmaghị anya efu na chineke jee weli enyemaka n'ebe ijeteghere enyemaka esi n'ebe a wee bịa n'ihi na ọ bụ chineke bụ onye na-edo usoro ihe ka o si were ya gazi mmadụ nke ọma buru ụzọ chọta ihu chineke ọ bụrụ na ịchọta ihu chineke inweta amara chineke ọ ga-eme ka ndị iro gị ma ndị na-akpagbu gị ka gị na ha dị n'udo ka eke ya esi je eme nke ịchọta iru chineke bụ iburu ụzọ nara amara ya amara ya si naanị n'ime jizọs kraịst nwa ya nke o nyere anyị n'efu were abịa ị nabatagwu jizọs kraịst dịka onye nwunye na onye nzọpụta gị ọ bụ na imebeghị nke a oghere dere gị iji bịakwute ya laghachi gata n'ogede ugbu a ka ị wee bụrụ onye nke ya na chineke nọ n'udo ile anya fụ na david na chineke nọ n'udo akwụkwọ nsọ mere ka anyị mara na david bụ onye nke hụrụ chineke n'anya hụ okwu ya n'anya na-ejekwa n'ije n'usoro chineke wee sị na ọ na-eme ihe nke na-atọ obi ya ụtọ ị na-eme ihe nke na-atọ obi chineke ụtọ gị na chineke ọ dị n'udo ka gị na chineke ọ nọ n'iru mata na ọbụla gị na chineke nọ n'iru ihe apụghị gara ya nke ọma n'ihi na ọ pụghị inyere ya aka ma enyemaka nke na-esi n'aka chineke were abịa chineke nyere ya aka ị ga-enwe enyemaka n'ebe niile dị iche iche ọ bụrụ na ọ dị ebe a na-akpagbugo ị ga-enwe enyemaka nke pụrụ iche ndị enyemaka ọkọrọ gị nabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ịgafu enyemaka pụrụ iche site n'oge dị ugbu a gawa ịgafu ngozi pụrụ iche ndị mmadụ ga-apụ n'ụzọ na-etụmaha anya wee gozie gị wee nyere ya aka ị chọrọ enyemaka n'ebe ị na-agụ akwụkwọ ị chọrọ enyemaka n'ezinụlọ gị ị chọrọ enyemaka n'ebe ị na-alụ ọrụ ị chọrọ enyemaka na ebe na-azụ ahịa ị chọrọ enyemaka ọbụnadị n'iru nwunye gị ma uru gị nwaanyị ma uru gị nwoke ma ọ bụrụkwa na di gị chọọ enyemaka nke si n'aka Chineke were abịa ọ ga-eji aka weliri gị ndị enyemaka na nsọtụ niile nke ụwa dum ebe na atụmanya anya ndị na-eme ha ga-abịa kpọrọ gị isi ala nye gị ndị na-eme ha ga-abịa fee gị chineke gị wee si na ha matara na chineke dere gị n'ihi na ndị a matara na chineke nọnyere david na ka ha ji wee si n'ebe niile dị iche iche wee bịa inyere ya aka wee were otu obi bịa hulata isi n'ebe ọbụla nọ n'ogodo ugbu a ka ikpesara chineke si ya na-elatawo ọbụla dabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta ya si ya na-elatawo iji wee bụrụ nke ya oge mere gị ebere mere gị amara ị ga-afụkwa na enyemaka nke pụrụ iche ruo mgbe jizọs ga-abịa ndị nke ya ka ekpere chineke onye nwe na onye nsọ pụrụ iche onye dị ukwuu lee ndị orugị ndị a ndị welatara isi ịnara enyemaka gị onye nwanyị mere ha ebere hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị ketara oke n'ala eze eluigwe gị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị emem ekele dịrị gị nwanne nwoke onye nke mere nke nwanne m nwaanyị onye nke mere nke a chineke debe afọ gị n'akwụ nke ndụ ị ga-afụkwa enyemaka pụrụ iche ị ga-afụkwa ngozi pụrụ iche ka ị na-aga n'iru egwu akwụkwọ nsọ na ekpere na-etụkwasị chineke obi ị ga-afụ enyemaka nke na-esi n'aka chineke were abịa na jizọs kraịst onye nwe anyị amen matani na okwu a na-abịara unu site n'ụlọ ndị Life Word Radio Ministry ọnụ chọọ nghọta karịsịa ma ekpere ma ndụmọdụ ma kwanye akọ mgbaama unu ga-enweta n'igwe kụziri 0 56719493 ọzọkwana 08132900111 ka udo na mbara chineke nchesara n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye amen